igbo mụrụ nze ekene m igbo mụrụ ọzọ ekene m asị m nke onye chiri na zere ebe bere ugo bere nke si ibe ya ebe asị ka nkwukwa ya ụmụnne m anyị na-ekwu ka anyị ga-esi wee naghachi azụ to awalut mana ọtụtụ ndị be anyị anaghị ahụchasị ebe nkụzi a na-agbata ọkpa ụfọdụ chee na anyị bụ ndị Igbo na-anaghachi azụ dịka ụfọdụ ndị nna nna anyị fa merụ mpụ na alụrụ ana n'ụdị nkụzi ha maọbụ ụdị ife dị otu a ka anyị na-anachi ha nwanne m nwoke achọrọ m ido gị anya maka na anyị nwabụ ndị na-eje ụka anaghị aghọtasị ya bụ ife maka na ịbịa n'ala Igbo anyị politics and religion have divided ana Igbo onye fụzie nwanne ya ọ gaghị ama nọ nwanne ya ifu onye ịka ọ sị gị na onye ịkọta ekpene abụrụ nwanne ya ifu onye urugbo ọ sị gị na onye ụkwari abụghị nwanne ya Ife onye TV, ọ sị gị na onye gara abụghị nwanne ya Ife onye igede ma ọ idoma ọ sị gị na ọ bụrụ nwanne ya ifuzie ife from Benin Kingdom ọ sị gị na na ndị Igbo abụrụ nwanne ha ngwa ka ndụ oge anya onye ka m si gị ụka na politiks emebigo anyị Igbo nwanne m nwoke o nwere okwu ndị Igbo be anyị na-ekwu sị na onye aha na nwanne ya Igbo bụ ike ike ọha ọlụlụ mkpu akwa nwanne ya kpata ọsọ enyemaka mana unu n'anya tata kee ka anyị nwabụ ndị Igbo si emekọrịta dịka nwanne kee ka anyị nwabụ ndị Igbo si agbaziri ụmụnne anyị onye ka m na-eti mkpu na-ekwu si na na ndị igwe na ndị eze na ndị nze na ọzọ have a big role to perform n'ala Igbo anyị maka gịnị na ọtụtụ ndị nze na ọzọ ahapụgo nkụzi maọbụ ife ha kwesịrị ime mee politiks maọbụ religious sentiment think of this n'obodo ọbụla enwe history n'obodo ọbụla amaghị na obodo kedu ife iche nwere ike ị na-eme obodo ahụ onye ka m na-ekwu na-eti mkpu si na n'orugo orugo oge anyị eme gịnị ewochi ha azụ our history in the school curriculum ka ndị be anyị mata ebe ha si ka ụmụnna anyị mata ntọnana ha ka ọ ghara ịbụzi onye ịkam pụzi onye ekpe ọ sị na ọ bụrụ nwanne ya onye anaọma pụzi onye urogbo ọ sị na ọ bụghị nwanne ya onye idoma fụzie onye tivi ọ sị na ọ bụghị nwanne ya nwanne m nwoke nwanne m nwaanyị o rugo oge anyị ji eji mee gịnị were ofu obi hazie ana igbo onye ka ị ga-abụ ịbịazie tata na ana igbo anyị ịfụzie na ọtụtụ mpụ na arụrụ ana dị iche iche na-eme maka gịnị na anyị bụ ndị Igbo amaghị ebe anyị si na anyị bụ ndị Igbo amaghị onye bụ nwanne anyị okay think of these politics issues na ịbịa Igbo on the national Nigeria political desk anaghị eletifiz anaghịzị akwanyere ndị Igbo adịzie kari na Igbo enweghị eze enweghị ife ejide value dignity honor or the respect of ndị Igbo wee kpọrọ maka na anyị nwabụ ndị Igbo eme gịnị elee n'ugwu anyị n'obodo onye ọzọ anyị nwabụ ndị Igbo ewee go ụmụnna anyị mee gịnị were eme politiks kee ka anyị ga-esi wee nwee mee gịnị wochighazi njirimara eji wee mara ndị Igbo ya bụ ajụjụ m chọrọ ịjụ gị onye ọma na-egere m ọ ga-amasị m nke ukwuu na inyekwana m ọsịsa gbasata nkụzi a cheta na Igbo bụ eze igbo bụ ike onye agha na nwanne ya ọnụnụ mkpu akwa nwanne na-agbata ọsọ enyemaka ọ bụ ihe eji wee mara ndị igbo ndị igbo mata gburugburu bụ ndị na-anọkọ ọnụ mee gịnị mekọọ ife ọnụ tata mụ na gị nọ kedu ebe ndị igbo nọ kedu ebe iso iso n'ụsụ abụrụ anụ elu ma ọ bụrụ na anụ ala ọ ga-amasị m ihe m ọsịsa ụmụnne m ndị igbo ǹdewonù aka mbụ onye nke gị maazị UC ọ bụrụ na ọ bụ mbọsị mbụ ị na àfụ ife ozi m nnọọ sonyere m ma gbasara m ozi ụmụnne m ǹdewonù